We'll be treating EoA today. We'll be talking about EoA, The challenges we face in life, is it part of EoA? Is part of is EoA part of the challenges we face in life? Have you been able to discover your EoA? What and what? If yes, you have discovered your EoA. what and what have you been able to do about it? That is another thing we are going to check. So as you are joining us, you are highly welcome. Good morning, everybody. No matter where you are watching me from, good morning, good afternoon, good evening. good morning ifeanyị ga-ekwu maka ya n'ụbọchị taa bụ ife gbasara iyi ụwa kedu ife bụ iyi ụwa a na-ekwu okwu ya without wasting much time i'm going to start uh, straight ahead kedu ife bụ iyi ụwa a na-ekwu okwu ya iyi ụwa bụ iyi mmadụ nwụrụ mgbe ọ na-abịa ụwa for a layman understanding iyi ụwa bụ iyi mmadụ nwụrụ oge ọ na-eme gịnị oge ọ na-abịa ụwa ụwa bụ iyi mmadụ nwụrụ oge ọ na-abịa ụwa this is just for a layman understanding ọ bụrụ anyị bụ ụmụ dibia, we are meant to understand that nwafe igbo ọbụla si na mmiri wee bịa Nwafe igbo ọbụla bụ nwa agwụ si na mmiri wee bịa ụwa oge anyị nọ na mmiri that's why iji afụ onye ọbụla bụ onye ọrụ na-enwekarị obi ebere apụchaa maka ndị obi ha sigoro ike ọ ife mere mmadụ obi eji wee mee gịnị wee sie ike onye ọbụla bụ onye ọrụ nwere ihe ọ ṅụrụ wee mee gịnị wee bịa ụwa onye ọbụla bụ mmadụ dị ndụ nwere iyi ịṅụrụ wee bịa ụwa o nwere akara iji bịa ụwa o nwere iyi iji wee mee gịnị wee bịa ụwa ife bụ iyi egwu na-egwuchara ya tikpodo ya ọfọ na ọ bụrụ na ị bịa ụwa nọọ ife dị etu a ka ị ga-eme ụzọ dị etu a ka ị ga-eso nke a ka ị ga-eme ọ dịtụ a na nke a ka ị yara eme ọ ya bụrụ na apụtazịa na ya bụ ụwa ọ bụrụ na ị bịa ụwa ahụ ị ga-ala ya bụ iyi edeelu gị ịṅụrụ e wee bịa ụwa chụba ụzọ ọzọ ya bụ na ibido fụba ife mgbagwoju anya n'ụzọ gị ibido nwebe ife ọgba aghara nwebe ife isi ike ee nke ọbụla itinyeziri aka ọ na-aghasasị maka na ọ bụrụ ọnya bụ iyi ịṅụrụ wee bia ụwa ka isozi ya ịbịazi hapụ ya bụ ife ikwu na-eme gịnị na-eme ife ọzọ mgbe onye ọbụla nọ na mmiri o nwere ife a na-akpọ akpụ ọkalaete ijegide pụta na ya bụ akpụ ọkalaete this one is for ndị dibịa bụ ndị ga-aghọtanwu this part of the story now so ijegide pụta na akpụ ọkala ete ebe ahụ ka ị ga-anọ wee mee gịnị wee ṅụọ iyi iyi eji wee mee gịnị wee bata ụwa ebe ahụ ka esi wee bịa nwebe the division of ọgbanje ọya ka eji wee na-akọ akụkọ wee sị na ọgbanje dị iche na ndị mmiri ọgbanje dị iche na gịnị na ndị mmiri ndị mmiri dị iche na ọgbanje ya bụrụ oge abụ ife onye ahụ na-aya ọ bụrụ na ebukọtara ya anya na ndị mmiri na ndị ọgbanje ọ bụrụ na ebukọ ya ọnụ ọ na-adị na-enwebe nsogbu ya bụ anyị anya ma ọ bụ ahụ ọnwụme gịnị ọ nọ tupu obele ọdụ chighata azụ iji gosi na ọbụghọ ndị mmiri na-eme nọọ ndị ọgbanje kedu ife bụ ọgbanje na nje bụ ịnya ịgbanje ịghanata azụ abịa n'ife gbasara iyi ụwa ebe ahụ ka ị ga-ebidozi enwebe ife ndị a na-akpọ ndị ọgba na uke enwebezi ọgba nje dị iche iche ebe ahụ ka ga ebido nwebe ma ndị dada ndị ọgba na uke ndị ejima ndị dị iche iche enwere there are so many divisions of it n'ife gbasara ya bụ iyi ụwa enwere ndị bụ na ha ṅụrụ iyi na ha bi ụwa na fa ama di we are going to take it step by step one after the other o nwee ndị bụ na ha ṅụrụ iyi na ha mee gịnị na ọ bụrụ na ha bi ụwa na ha yara anyụ di o nwere ndị bụ na ha ṅụrụ iyi na ha bi ụwa ha nụọ di ngwa ngwa a na-eme ife ha ka ha na-eme gịnị ka ha na-anachiga ọgba nje ma ọ bụ iyi ọbụla mmadụ nwụrụ nwere ndị nya na ya dị n'iyi wee du n'otu wee mee gịnị wee ṅụọ ọnya bụ iyi ebe ahụ ka a nọ wee nwee ndị otu ọgbanje maka na ọ bụrụ gị unu ri nne ya bụ na ịfụzi anya bụ onye ọgbanje oge ọbụla ọ nọ n'elu ọna ndị otu eji eme gịnị a ga-enwe taịm ndị otu eji eme gịnị dị epe ya visit n'elu ana enwe ndị ṅụrụ iyi na ha megịnị na ha nwụọ otu nwa maọbụ nwa na-abụ ha nwụọ kpatara na o nwee ebe dibịa ọ ga-abịa ije o nwere ụdị ịmarị na ị ga-abụ iweta ebe dibịa isi ka katọtụlụ anya na ọ ga-adọ gị aka na ntị ọ bụrụ na ị mụọ nwa nke ịbụọ mụọ nwa nke atọ gaa tụkwa n'ime nke ịtọ ma ọ bụrụ na ịlụzuo ọrụ mmiri gị mee ife dị na ndị ọgba nje ya ka nwere ndị dibịa ka dị etu ahụ mana tupu ịfụ dibịa ya funitezi nke ahụ kịta o siri ike enwere so many pepl nwere that experience ịtụọ ime nke izizi tụọ ịbụọ iwe jebe dibịa ịgba afa dibịa ga-adọ gị aka na ntị si gị na na nwakwana anwatụ ime nke ịtọ ma ọ bụrụ na imeghụ gịnị ma ọ bụrụ na ịlụzi ọrụ mmiri gị mee ife na ndị ọgbanje gị rizin bụ na ọ bụrụ na ị tụọ ime nke ịtọ ahụ gị na ime nke ịtọ ahụ ga-ata isi gị enwezi ike agbawazie gị mgbakwa na mgbanwe ndị otu ọgbanje gị eme gịnị ekulu nwa gị wee gbanwere isi gị onwe ndị ṅụrụ iyi na ha na mmadụ ama nwenata mmekọ nwere ndị ṅụrụ iyi ịbịa rivenji sometimes ife na-ebutekwa iyi iyi ụwa bụ ụdị ndụ mmadụ biri n'ụwa ya gara aga enwe ndị na-enwe very awful experience in their past life fa nọ n'ebe a wee ṅụọ oyi na ha bịakwata ụwa ọzọ na ha ga-abọnata onye merụghị ife dị etu a n'ụwa gara aga na ha ga-abọnata ya ọ ya nwee ndị ṅụrụ iyi na ha bịa ụwa ọzọ na ha ma mbịanatakwa na ụdị ezinụlọ ha si nye wee pụta ife niile a bụ iyi mmadụ mere gịnị nụrụ wee bịa ụwa ka anyị were ya n'otu n'otu bidoro ndị ṅụrụ iyi ife gbasara anụmụdi ndị ṅụrụ iyi ife gbasara o ndị ṅụrụ iyi na ha bịa ụwa ụwa ọzọ na ha ama nnụnata di based on the past experience ha nwe number one ife mere eji anụ ụdị ya based on the past experience na ha nwe na their past life another one bụ ndị ọgbanje nwe ndị nya onwe ndị ọgbanje ha bụ nke ndị ike fa ṅụọ iyi na ha bịa dife ha bịara bụ inegharị anya n'elu ụwa na fama nnata dị mbọsị ọbụla e mere ego isi ha ka ha ga-anwụ that is why na ọ da adịcha mma ịfụ nwata nwaanyị anụrọ di ma ọ bụ ịfụ nwata nwoke anụrọ nwanyị ka ọ dị na nwoke ka ọ dị na nwanyị. that is why adị mma ịfụ onye anụghọ nwanyị ma ọ bụ onye anụghọ di eji n'ike akụ onye ahụ ọnụ na ọnụrọ di ma ọ bụ na ọnụbeghị nwaanyị because the society anyị nọzi n'ime today bịazie mee ya ọ dịka ya si na onye ọbụla anụghọ nwanyị ma ọ bụ nụọ di that na enwere something dị dị wrong about that particular person ọ ife a ka o ji abụ ọ bụrụ na nne na nna mụọ nwa mgbe gara aga n'ụtụtụ mbụ ahụ a mụrụ nwa ka a ya ebido n'oge eme gịnị jụba ese jụba ajụjụ mmanụ kedu onye bịara ụwa kedu akara onye a ji ụwa o nwere ihe onye a ji wee bịa ụwa onye a onye bịara ụwa onye egburu egbu n'ụwa mbụ ya ọ nwụrụ ọnwụ chie ọ onye megidolu mmadụ o nwere mmụọ o ji ụgwọ these are the questions a na-ajụ ewebido bido n'ụtụtụ ahụ mmalụ ipenya bụ nwatakịrị ga-eme gịnị bụ na ife ọ ga-agabiga in life wee welu n'oge wee mee gịnị wee gbochibe nya bụ ife ọya kpatara na ndị gboo ọya kpatara na ndị gboo atachaghị afụfụ ncha mana ọ bịazere nkịta ọ dịka ya si na anyị bụ ụmụafọ igbo tụfuchaziri ncha ife anyị ji wee biri owelu na-ata anya afụfụ wee bụrụ ife anya mmiri bụrụ ife alịrị a lot of people nọ into serious pain because of this. maka na onye nwanụ ọ bụ ya nọ na dị kategori ndị ṅụrụ iyi na ha ama nnụnata nwaanyị maọbụ na ha ama nnụnata di sometimes they they are in pain because sometimes they see themselves as if na ụwa nke ha dị iche na-amaghị na ọ bụ iyi ha ṅụrụ ana egenu maka na onweghị ozi onye nọ ebe ahụ ịgbaziri ha ụzọ onweghị onye nọ ebe ahụ ịkụziri ha look at what is in your part this is what is in your part this is what you need to do maka na ọ bụrụ ọ na-adị mma ịchọọ n'inye nwatakịrị punishment ị ga-agwanụ nwatakịrị ife ome wee nye taya ntaramahụhụ ka ọ ga-abụ echi niile maọbụ ịtacha ya ntaramahụhụ ahụ ọ na-ebe akwa ọ malụ yes na ife ya mere na ife eji pịa ya akwa otu a ka ọ dị na nwatakịrị nwaanyị anụghọdi maọbụ nwatakịrị nwoke anụghọdi a lot of people now fabia afa now so many people kpọọ ha akpọọ gị na fon ife ha ga na-atụ arịrị ya bụ nwa nke ha ọdụzi iche na ọgbọ ha anụchago nwaanyị ma ha ejighị nwaanyị na onweghị nwaanyị ịmakwa na nwoke na-achụ aja ka nwaanyị ka nwaanyị like ya ya this is not a laughing matter but it's a very serious case amago m so many times m nwetara such calls nwoke na-achụzi aja ka nwaanyị like ya ya ọ na-etụrụ gị alịlị na nwaanyị ọbụla ya gwali okwu na onwelo nke no matter how handsome ọ dị onwere nke na-eme gịnị na-ekwe ya ka ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị otu ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị mana ọ bịazi edezi aka ya sị na ya bụ ife ka ewutekarị n'ụmụ nwaanyị maka na ịma na no matter otu ọbụla esi debe we all know that this our tradition efevọghị ụmụ nwaanyị anyị no matter how hard it is to believe ọdịnala Igbo in one way or the other efevọghị nwaanyị ọ dịka ya si nọ na nwaanyị ka ọ ka njọ obere ife bido kpọrọ nwata nwaanyị nna ya anụ na ọgbọ ya anụgo di ọnọdụ n'ụlọ nna ya anụ you know that kind of statement will put someone into a very critical condition ịfụzie nwata nwaanyị obido mee gịnị gbagharịba na-ebizi ndụ ndụ daanya daanya ka e wee marụ na onwere onye ya ekwekwe ya ọnụ na-atụ alịrị alịrị mkpụrụ obi alịrị mgbawa not knowing na ife asịkwanụ n'iyi akara iyi ọ ṅụrụ wee mee gịnị wee bi ụwa maka na ọ bụrụ na o nwere onye nne na nna ka nọ mma ife gbasalụ ọdịnala kpọwalụ nwatakịrị a nne ife anyị na-ebekwelu n'akwa na ife mere o jiri wee dee etu a ọ bụrụ nke a ga-alụtanwu n'ọrụ maọbụ nwa onye na aja ewelu n'oge lụọ ọrụ dị na ya chụta nwa onye na aja nwatakịrị enwe ike mee gịnị nụọ nwaanyị ma o mee ike mee gịnị nụọ di maka na o nwere nke anaghị achụta na aja o nwere nke ọ ga-abụ no matter the kind of aja appeasement ọbụla ime otu ahụ ka ọ ga-adị because these are the people mgbe ochie ga-abụ o nwere ụdị aja ọ ga-abụ achọba ka achụọ n'obodo ije chọba those set of people because na-ebilivu na ha megịnị na ha dị nsọ na ha agha ebi ndụ mpịtọ and na onye ọbụla mmụọ na-anapụkarị ife bụ onye dị nsọ anaghị ebi ndụ mpịtọ those set of people nwere ụdị lebụ ụdị ebe a na-edebe ha a na-akwanyere ha ugwu n'obodo na mgbe gara aga mana na maka na ife anyị ji wee bụrụ ụmụafọ igbo onwezi onwezi onye ya akọta nwụrụ ndị nwanne ụmụ ama na ike gwukwuzi o wee bụrụ ife mgbagwoju anya a lot of people a nke a na-akpọ ee ka nso n'ọnụ igbo ụfọdụ agbago mbọ iwepụ ndụ ha maka ife a na-ekwu okwu ya ọbụrụ mmadụ niile ka edelụ na ọya anụ nwaanyị ọbụrụ mmadụ niile ka edelụ apart from nke bụ eziokwu bụ na o nwere ụdị akparamagwa mmadụ ga-abụ ọ na-eme odoga anya na anya bụ fault sie n'aka oge nche ọ na-esi n'ife gbasara omume mmadụ ka ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị ọ kpatara na tupu mmadụ ebinie ije mee ife ije nụ na nne na nna ga-ebinie jee na be nwata nwoke jụọ ese mara ụdị ndụ ha na-ebi mara ụdị lineage ha na-ebi ha na ha na-anwụ ọnwụ ike onwere ọya dị na agbụrụ ha this and this and that otu a ka ọ dụkwa na saịdị nke nwoke ajụ onye ajụjụ mara ụdị ya bụ ụdị nwata nwaanyị ụdị mmụọ so enu the capability of mmụọ so each of them mmanụ na ha dịkwa compatible these are the benefits ndị gboo litecha mana kịta anyị bụ ndị ọgbara ọfụ mee gịnị dachaziri ihe niile a n'akụkụ wee bụrụ ife anya mmiri na mmadụ nọrọ n'ụdị ọnọdụ a bikọsi ife na-awụkarị ife nwutewu na mmadụ nọ n'ọnọdụ mana ọ mahụ the reason o ji wee nọdụ na that kind of situation ọ na-ada awụkarị ife nwute dị na from na mmadụ mmadụ nwere agwa ọjọọ because enwere nke bụ na mmadụ nwere agwa ọjọọ agwa ọjọọ bụ site na akparamagwa mmadụ na-eme site n'okwu ọnụ site n'omume iji ụkwụ ederede those ones too can prevent someone mana ọ bịa na ịnekwa anya ịfụ na ife na-ebutekwa ụdị akparamagwa ahụ ife so n'ọgbọ na nke so ọgba nje because sometimes eh, this ọgbọ na nke a na-ekwu oke ogbonuke dị very deep but adị na-afụta as the as, as the easiest or simple thing enwe but ogbonuke bụ the the most difficult something enwe because any negative energy ọbụla ga-abịakwute gị must first of all possess you with mmụọ ogbonuke ka o wee nwee ike wee mee gịnị wee nweta that negativity ọ chọrọ n'akụkụ gị ọ ya kpatara sometimes m na-ekwu okwu i keep saying na ọgbọ na uke dị n'ụdị na ụdị uke dị na ụdị ọ bụrụ uke niile ka a na achụpụ ka aja enwere nje ndị ṅụrụ iyi ụwa na ha bịara mmebi enwere ndị nje nke ha dị otu a ha ṅụrụ iyi na ife ha bịara bụ gịnị mmebi mmebi ọụdị ndị a ga-abụ ha chịkọta aja ọgbọ na ike ịchụ aja ọgbọ na uke mee gịnị agwụ dị na apart from akparamagwa mmadụ eh, ndị dị too selective too these are the things that can cause someone na o nwere ike ịnọ ịnọrọ onwe na-enweghị onye enyemaka but we are looking at it from the part of this iyi e ụwa and ogbanje nwee ndị ṅụrụ iyi na ha bịa na ha ama gịnị na fa ama ndị n'ifi ife ọbụla siri ike in the sense that they don't like anything to stress them ife ha bịara ụwa bụ aṅụrị ụwa ụwa enjoyment that ife a ka bịa eji wee si na ọgba nje dị n'ụdị n'ụdị o dipendị nke isi nye wee mee gịnị wee bịa o nwere ndị ṅụrụ iyi na ha adịghọ n'ife isi ike imegide ife pụta n'ife isi ike count them out ọ gbasaghị ya ife niile a bụ ihe aṅụrụ aṅụ wee mee gịnị wee bi ife niile bụ ihe aṅụrụ aṅụ wee mee gịnị wee bi ụwa now this issue anyị amaghị ife bụ iyi ụwa na iyi mmadụ mere gịnị nwụrụ wee bịa ụwa mmanụ ụdị iyi dị iche iche mmadụ na-aṅụ nke anyị rụtụrụ aka si na o nwere ndị ṅụrụ iyi na fa nnu di nwee ndị ṅụrụ iyi na ha ama aya anụ nwaanyị nwee ndị ṅụrụ iyi na ha bịa nọọsụ ọgwụ ka ha ya na-agwọ these are set of ụkwụ ha na-aga n'ụzọ afịfịa na mgbọrọgwụ a na-agwa ha okwu nwee ndị ṅụrụ iyi na ha bịa na ha ga-abọkwata mmadụ ọbọ ife ha mere ha n'ụwa gara aga nwee ndị ṅụrụ iyi na ha bịa n'ọsọ ndụ ka ha ya na-azọ diza ite iyi dị iche iche a na-eme gịnị a na-aṅụ were abịa ụwa Then, there is this thing now, confusion. Confucius Ndonife Basaro, this e wa? I'm going to touch it a bit, but I might not go deeper. I'm going to touch it a bit, but I might not go deeper. Abenife gbasara dị si ịbọ iyi ụwa a e na-ekwu okwu ya kedu ka esi eme iyi e ụwa kedu ka esi eme iyi ụwa this before m gaa into kedu ka esi eme iyi ụwa I there are some people that sometimes they claim that that ha bụrụ look let me tell you in as much as na ịbụ mmadụ nọ n'elu ụwa ka because no ị ghanatala azụ n'elu ụwa ị bịara ibi permanent in this life in as much as na ịbụ mmadụ dị n'elu ụwa and na mmadụ nyọrọ bụ ụwa ịbụ ọgbanje because ị nago wee gịnị wee ghanata azụ ọ ya bụ ihe a na-akpọ and ọgbanje abụrụ ife ọjọọ only that so many people na dị maka na a na-asịzi na ọgbanje ọndụ ka mere anyị na-apụta ọgbanje asị ife ọjọọ onye ọbụla bụ ọgbanje bụ onye nwere a unique character a unique blessings which na each and every one of us nwere a unique character eji wee mara anyị e, nwere a unique talent ị to be creative to be creative in life so that makes you an ọgbanje na kedu maka ndị ọgbanje a na ebiliv na ha bụ ife ọjọọ ọ bụrụ na ị bụ ọgbanje n'ụwa ọ bụrụ na ị bụ ọgbanje n'ụwa ọ bụrụ na ị ọgbanje hmm? n'ụwa ka m si a tinye because you wouldn't force anybody to believe ife ọjọọ he ọ bụrụ na ị bụ let's try to accommodate people who still believe that na fa abụrụ ọgbanje you understand so you'll be able to carry everybody along maka ndị bụ ọgbanje ọgbanje abụrụ ife ọjọọ ọgbanje bụ ife ọma ọgbanje nwere ngozi a unique blessing o ji abịa into this life that is why <sighs> can you be changed i'm coming to that that is why ọ bụrụ na ịmụta ọgbanje na be gị bido n'oge mee gịnị dozibeli ya ụzọ ọgbanje abụrụ ife ọjọọ ọgbanje bụ ife ọma ịmụta ọgbanje na be gị kelee chi gị maka na chike ga-emechagolu gị ife niile ọ ga-emelu gị only if you can bido n'oge wee mee gịnị wee dozibelu ya bụ nwatakịrị ụzọ only if you can bido n'oge mee gịnị dozibelu ya bụ nwatakịrị ụzọ ya can EUWA be changed? How do I know my I e I'll answer every question. You can also feel free to call in with that particular number on the screen to put your own contribution or to ask your question as well. I will answer each question. Okay? Ọ bụrụ na ife mere eji asị na nje bụ ife ọjọọ for some people na-eme understand na ha bụ ife ọjọọ bụ ife gbasara ihe a na-aṅụ aṅụ ikekwe ọ bụrụ na ụwa mbụ mmadụ bịara abịa na onwe onye megidere ife ọjọọ dị pesin aṅụọ iyi na ya ga-ejighata n'ụwa ime gịnị ịbụ onye a ọbọta etu a ọnya bụ na o ife onye ahụ ome gịnị ọ na-eme aghara dị iche iche na-eme real sense onye ahụ amaghọ ife ọ na-eme only that once the spirit possess the person you fear the person will start acting up then how do you stop ebe ahụ ka e nwere dị gịnị the spirit of ọgbọ na oke because all that spirit of ogbonuke ka the person na possess the person to be able to start acting up so for you to get it ị ga-ebugodo ụzọ mee gịnị ị ga-ebu ụzọ kelee onye ahụ ogbonuke iji kepụ that particular ihe ọjọọ ọṅụ ka nke ọma sie wee bịa ụwa nwee ike mee gịnị possess ya ya then your question can iyi e ụwa be changed I think I just answered this question now. ọ bụrụ na o nwere ihe ọjọọ mmadụ ṅụrụ bi ụwa especially ndị na-abịa ibe ọgwụ like na ndị nwụrụ iyi na ha mụọ ofu nwa nwa ha anwụ na ha ya anwụ ha mụọ ofu nwa ha na ha na ha agbakwa nje chighata bidokwa n'isi ha mụkwa ofu nwa ha na ọ ya ka o ji adụ mma mmadụ ike uke ọgbọ na uke mmadụ ike ndị gịnị ịbụgodo n'ụzọ ịchọpụta onye ịbụ because there is no way you can change that side ma ọ bụrụ na ị maghị onye bụ manụgodu na onye ibu mana ụdị ihe ị ṅụrụ n'elu ụwa mana the kind of ọgba nje ịbụ n'elu ụwa then kee ọgbọ na uke ike ọgbọ na uke so elu na that through that incantation iji eke ọgbọ na uke so elu ka ị ga-eji wee mee gịnị wee ṅụgharịa dị iyi ya kpatara ife onye ọbụla na-eke ọgbọ na uke na-eke ọgbọ na uke ọ ga-asị ndị bịara ụwa eme ha oge ha n'ọha ka a na-eke ndị bịara ụwa nwụrụ n'ike n'ọha ka a na-eke nke a bụzikwa ọrụ ka nna m gosiri ndị bịara ụwa nwụrụ n'ike n'ọha ka a na-eke ndị bịara ụwa anụghọ nwaanyị ha ka a na-eke ndị bịara ụwa amụtaghọ nwa ha ka a na-eke ndị bịara ụwa akpataghị ego ha nwa ka a na-eke ndị bịara ụwa anụghọ alụghị ụlọ nọọ ka a na-eke ndị bịara ụwa nwụrụ ọnwụ ike ndị bịara ụwa anọtebụ ndụ aka that's why each time mm, if I want to talk about ogbonuke I keep on saying na ogbonuke dị n'ụdị n'ụdị ogbonuke mere gịnị dị n'ụdị n'ụdị depending ebe onye fudebe ebe onye madebere ka o nwere ike ime gịnị ka o nwere ike ịkọwatanwu and otu nke si dụ n'ụdị n'ụdị ka the price range of it si wee mee gịnị si wee dụ n'ụdị n'ụdị how do I know my iyi e ụwa for you to find out your iyi e ụwa nwanne m ịnidi ịga n'afa nnọọ nwanne m mmadụ you are welcome ịnidi ime gịnị ịga n'afa onye makwa ife ọ na-agba n'afa because another thing ga-eme gị ka ịnọrọ in pains in this life is when you misinterpret your iyi e ụwa the person o nwere ndị ṅụrụ iyi na ha chighata ụwa ọzọ na mmadụ ama mbunata ha o nwere ndị ṅụrụ iyi n'ụwa nke a ha bịara na nomata ha ụha dị mmadụ nwere ike na mmadụ ama mbunata ha ọ dị set of people bụ ọ ga-abịa ịtụla ha na-eme aghara enwere ike ha nọrọ ebe ife na-eme nwa ife chọghị ime nwa ahụ eme gịnị eburu ha si ebe ahụ pụọ ọ akwa apụ ife chọrọ ime eme a na-asị na onye agwọrọ ọgwụ ọ ya ka a na-asị na ọmụmụ ọsụ ya ọ bụrụ ihe ọ ṅụrụ wee mee gịnị wee bịa ụwa de na-abịa n'ife gbasara iyi ụwa anụwa. nọmba 1 Number one, a lot of people abịa nwee division of understanding n'ife gbasara ka esi eme ihe ụwa anụnụ enwere division of understanding because ụnụ ife mere ndị a si na uche wee akpa na onye ọbụla megide onye ọbụla nya nke ya a sịkwa na ọka o si so onye ọ na-eme gịnị ọ na-eme ka onye si mụta ome gịnị o si na-alụ ọzọ bụ na ụnụ igbo enwe eze onye ọbụla na achọ ka nke ya bụrụ gịnị ka ọ bụrụ nya bụ highest n'ife a na-akọ maọbụ n'ife a na-eme abịa n'ife gbasara iyi ụwa enwe different ways of handling iyi ụwa but before I go to that level I want to say this maka ndị si na fa na ndị si na ha abụghị ọgba nje mana ya na apart from all your spiritual entities like onye ụwa gị mmụọ ikwu nne gị mmụọ be nna gị agwụ gị na ndị ọzọ si, apart from them the highest people that can fight for you on this earth mgbe ọbụla ife ọjọọ chọrọ ime gị bụ ndị ọgbanje gị people that can fight for you on this earth mgbe ọbụla ife chọrọ ime gị bụ gịnị bụ ndị nje gị ọ ya kpatara ndị Igbo ịma na okwu ndị Igbo na-adakarị n'inu n'inu and each phrase ọbụla ndị gboo kwuru na-adị very deep and diverse in understanding o nwere okwu ndị be anyị na-ekwu si na na onye na onye ọ bụrụ na gị na chi gị adịghọ n'izu onye ya na chi edu mma n'ife ahụ eme ya the another one wee kwuo na onye ya na chi edu n'izu aha anwụ ọnwụ ike so that is why sometimes when I see people talk about this chi and onye ụwa eh I sometimes ife gbasara chi there is this diverse understanding concerning chi because na mmụọ ọbụla on its own nwa ọbụla ị kwenyere na o nwere something ọ na-eme elu gị ma ọ bụ na-agba alụ gị ọgụ chi. bet nke ahụ adịbagodu so ya mere ife gbasalụ ka esi emekwa ife gbasalụ ndị iyi ụwa anụnwa enwere very big diversity in understanding because onye ọbụla bilivu na nke ka bet The ones I know and I know very well, I'm going to touch it bit by bit, not too deep. Ka few people ya I come across this information ha ije wee mee gịnị wee kọpụba ndị mmadụ ego. I wouldn't be part of that. abịa n'ife gbasara iyi ụwa e number one, enwere so many ways of handling it na mgbe gboo ọ bụrụ na ị nweta that opportunity gị na okenye okenye bụkwa okenye bịkọs na okenye ndị okenye anyị nwere kịta sorry to say amaazị m ife na-eme okenye bụ okenye ma ife a na-akụ ihe gburugburu you can make your verifications enwere ndị si na ha na-eke iyi ụwa ha eke that is ndị ọgbanje onwe ndị si na fa na-eke iyi ụwa na fa na-eke ya eke onwe ndị si na ha na-ekwu ya ekwu onwe ndị si na na-abọ ya abọ nwee ndị si na ọ dịghọ mma ịtọchie atọ nwee ndị si na ha kpọkuru ya n'anyanwụ na-eme gịnị na-enye ya oke whichever way it works for you ka nsi etu a tinye because as this issue of eh, being woke is coming up every day by day. Everybody na are to bring in his or her own understanding. Ife ojite otu ahụ nwere onye a ga-atọ ụta ife ojite otu ahụ bụ na ndị gboo nwere ike ha ka ha ya anwa but enwelo kind of written recording of uh, our ways of living and things concerning us bụ ndị Igbo maka na ọ bụrụ na a dọkụmenti all these things ife niile a na-eme ayara e, na-eme kịta because sometimes you will see a particular topic enwe like more than 10 different explanations or beliefs about it at the end of the day you might even end up being confused because ịmarọzi nke bụ nke iyi eso ebe enwe one topic enwe 10 different explanations about it enweghịzi onye ma nke ọ ya eso so that is why m ji wee tinye whichever way you feel it works for you maka na onwe ndị bụ ọrụ ha bụ ịna ịna enwe whichever way it works for you ife ọzọ mere eji wee nwee this diversity in understanding about our ọdịnala today bụ na ike ike a na-ebubatazi na ana Igbo today dịzi too much ọ dịzi excess so and everybody will try as much as possible to be protective of his or her own way. onwere onye ihe eche ka a sị na nke esi na saịdị ya eliki mmiri but believe it or not ike a na-ebubatazi n'ala igbo anyị taa di two excess that is why o ji wee dị very important na onye ọbụla ga-amụrụ anya mmalụ mmụọ nya na ya kwu mmalụ chi na ya maka na oge na-abịa mgbe ike niile ahụ bụ start manifesting when I mean manifesting oge na-abịa mgbe ike niile ahụ ga-ebido binie mgbe ahụ ọ bụrụ ihe ndị ụka ọbịa si na eh, eh, kingdom will rise against kingdom so it's very important malụ mmụọ gị na-eso malụ how to communicate with them malụ ka isi enye ha nri ha na-analụ gị ka ọ ga-abụ oge a na-ekwu okwu eluo ikwudosie ike because there will be a time ụmụ dibia na-azọkwa onwe ha gị nwa bụ onye a na-arụ ọrụ you need to also zọọ n'onwe gị because oge ahụ onye ikpe ọnụ dibia na-alụrụ gị ọrụ ọ bụ na dibia na-alụrụ gị ọrụ na azụ onwe ya ma nwe na-efie ka ọ zọtagodo onwe wee chọba onye ọya azọ that is why you need to stand strong n'ụkwụ gị malụ mmụọ gị na-eso malụ ka isi enye ha ife ha na alụ gị jisi ike na-eme ya na side ahụ so back to what I was talking before nga na the other side enwere lot of ways ndị mmadụ bilivu ha si eme ife gbasalụ ife gbasalụ iyi ụwa according to ndị gboo because there are many ways to kill a rat. But I will try my possible best. Each one, I will explain it a bit. Onwe way or more I will try to like list one or two. Onwe Ife one way if I will try to explain one or two or list one or two out of many. enwe ndị si na fana dịka ee eh, according to what I said before onwe ndị si na fana abụọ nke ha bụ according to ndị Igbo onwe ndị si na ha na-abụọ ya abụọ onwe ndị si na ha na-eke ya eke onwe ndị si na fa na-ekwu ya enwe ndị si na ha na-achụpụrụ nke ha aja enwe ndị si na ha na-akpọ ya oku n'anya enye nye nne so many ways then abịa na the issue of ndị si na a na-eke ya eke a na-eke ya eke quite alright mana enwere ofu ọghọm na-esi n'ike ya eke apụta sentin goes to ikpu ya egwu. because ike ya eke they wouldn't have that opportunity imesapụ ahụ ka ha si emesapụ ahụ a time will come at a sudden. stage or age of that person's life o bido nye nsogbu and these are the kind of people emere anyị ka anyị that any arrow from anywhere can easily hit them because na the people kwesịrị over overprotective of them mere gịnị na-ekerufe ekepa nọrọ ofu ebe jikpa ha ifuru ndị a bụ ndị ọgbanje eji nwanyị eso ha ndị ọgbanje dị hyperactive ha dị very onwe ife super na ha dị superactive some people might come up with a question ọ bụrụ na ike ndị ọgbanje ga-ezi ka eni ibu aro ga-esi atọ ọchị ga ebe nwere onye ụwa inwere ndị mmiri inwere this inwere that some people might come up with that question anyway i'm coming to that ndị ọgbanje bụ ndị ga-abụ ha disaidi ya na ha ga-ewelu mmadụ kịta enwere ife emekọtara ya bikos ha ga-ejigodo ọgbọ na uke from enu na ala ị nwere ike chara ọgbọ na uke nke a the next one ehitie gị ọya ka o ji adị mma mmadụ inene ndụ ya ije n'afa nene ndụ ya maka ọgbanuke opekata mpe once in a month ọ ya kpatara ị na-eme ozi ma ọ bụ na-ama nzu petin ka a na-epeti ndị ọgbanje ike ọrụ ha si ha n'oge erubeghị na gị na ha ka yikwa mana oge ị ga-eji wee nakwutebe ha erubeghị nọ isi ka ahụ ọ bụrụ na eke ha kekọnyọ ha ekekọnyọ and sometimes ọ na-abụ eke ha n'elu uko o nwere ife a na-akpọ uko o nwere ife a na-akpọ elu uko ebe a ka a na n'elu ugwu onye ọbụla bụ nwafọ Igbo enyiwe amarọ m na onwere some ka ma bụta o ife a na-akpọ elu ukwo e- a na-edebe ya n'elu ukwo ka ike ya ama nru ala bikos ike iru ha bụ aha na omelụọ ọ ya ka o ji bụrụ ndị ọgba ọgbanje so ofu ọghọm dị na ya bụ na ọ na-abụ it will get to a age onye anwa eke eri eme gịnị ebido nwebe nsogbu is either na o kpuru isi or one thing or the other ofu nyanya abịa or na arụ ọbụla bụ arụ jọrọ njọ na easily touch the person same thing goes with nke ekpuru ekpu same thing goes to nke ekpuru ekpu that is why ị ga-eji afụ most people they prefer ịbọ ya abọ debe ya edebe na-enye ya nne. but abịa na the issue of ịbọ ya abọ ịbọ ya abọ ewelucha na ha ncha ncha ka nsi etu a kwudebe nke ịbọ ya abọ ewelucha na ha niile final enwere reasons for that ịbọ ya abọ ewelucha na ha niile enwere reasons for that ka m etu a wee mee gịnị kwutebe nke a then for ndị si na ha na-akpọ ya n'anyanwụ enye ya nne ọ bụrụ na nke anwa na-alụ olu ọrụ good and fine no matter how it works for you ọ bụrụ akwa a na-educha na ọ na-alụ olu ọrụ good and fine because enwere this statement bataziri ọkụ na anyị bụ ụmụafọ Igbo a na-asị na what works for you might not work for me so that is why I'm trying to be neutral ọ bụrụ na ọ na-abịa ịkpọ ha n'anya nwunye ha nri and it works for you that way fine and good then another thing go ọ bụrụ na yours was taken out and you fed them keep on feeding them. If yours was taking out, all of them, and you are feeding them, keep on feeding them. Inugo, keep on feeding them. So, abịa n'ife gbasalụ abịa n'ife gbasalụ ndị nke ha ekwe ha anụ di abịa n'ife gbasara ndị ṅụrụ iyi ụwa na mpa na nwoke ama mbinata agba n'aka ọ bụrụ na nke gị bụ nke a ga-achụtanwu na aja ibido n'oge were mee gịnị chụba anya bụ aja chụba aja suenu ka ha nwee ike mee gịnị chaalụ gị n'ụzọ ka ị nụọ gị gị na di ga-eme gịnị ebikwala ụnụ ụmụ ụmụ ụnụ bikos na o nwere ndị this issue of ife gbasalụ ịnụ di mmụọ this issue of ife gbasara ịnụ di mmụọ spiritual husband enwere lot of people bụ na today what i'm going to say is a little bit deep enwere lot of people bụ ndị bụ na ha na-anụ di mmụọ you know when you talk of about a eh, spiritual spouse ka ọ dị na nwoke ka ọ dị na nwanyị when you talk about spiritual spouse most of us feel that nọọsụ na mmiri ka enwere di mmiri ka enwere di mmụọ ka anyị ya etu a di mmụọ because enwere diversity enwere diversity n'ife gbasara di mmụọ ọ bụrụ na mmiri ka a na-anụ di mmụọ o nwere ụfọdụ ga-abụ andị ka ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị ọ bụrụ sọ na mmiri ka a na-anụ a na-anụ nwaanyị mmụọ ọ ya ka o ji adị mkpa mmadụ ime gịnị ịjụ ese mara ụdị mmadụ ọ bụ mara ụdị ifesu ịgba mbọ mmanụ na nwere nke ị ga egbochitegbu maka na nwere nke anaghị egbochitegbu ka hapụ ịga ebe a nchọ ịga another thing that can prevent you from from getting a partner ịgba mbọ mara onye ụwa gị onye ụwa gị ndị ichie agwụ ndị mmiri onwere nwere mmụọ emebiri emebi na mkpalabe nna gị ma ọ bụ na ụmụnna ụnụ ndị bụ ụlọ oso tinye aka n'ime ifedo etu ahụ ịgba mbọ were n'oge mee gịnị sụba ụzọ gị not just about getting a, a life partner is all about clearing your own way too maka favor because these are the things bụ ihe na-eme gịnị na elu mmadụ blockage in life onwe most people bụ na today na onye ụwa ha bụ iyi iyi gburu onye ụwa ha and ha ma onye ụwa ha ahụ nọrọ ụwa till today they are living their life they are alive, walking up and down her boob ope yiyi <laughs> ada you keep smiling your own guilt is preventing <laughs> yes i need to be i need to be mindful because emana anaghị asụ anaghị asụ ọbante n'ezi anaghị asụ ọbante n'ezi so ọ bụrụ ihe niile ka a ga-ebupụta n'ama ọ bụrụ ife niile ka a ga-ebupụta n'ama ka anyị deelenu ugbu anyị ncha ncha ka anyị na-elele ugwu anyị ncha ncha so back to what I was saying ọ bụrụ sọ ihe ụwa bụ ife na-ebute elu mmadụ okwu na ụka na ndụ ọ bụrụ sọ ihe ụwa bụ ife na-ebute elu mmadụ okwu na ụka na ndụ there are so many ways ọ bụrụkwanụ si ihe ụwa bụ ife na-prevent mmadụ from getting a life partner apart from ndị ṅụrụ iyi na afa na mmadụ ama mbi there are so many ways that can prevent someone from getting a life partner there are some way, so many ways that can prevent you from reaching to your goal there are so many ways that can prevent you from reaching to that height chigidebelu gị ga-eru enwere a lot of things so I was trying to say that onye ụwa enwere some people bụ na onye ụwa ha nwụrụ n'ike enwere some people bụ na onye ụwa ha egburu egbu enwere some people bụ na ndị a nwụrụ n'ike na ndị a egburu egbu bụ ndị na-agbabaga n'alụsị and mmụọ ọbụla unu mana onye ọbụla nwụrụ n'ike na mmụọ ya na-adụ supa active bikos ọ ya eji alịlị o ji wee nwụ n'ike were na-ekwogharị ọ ya bụ na achọ ọ ya eji that iwe na ọnụma na alịlị o ji wee pụ n'ike wee na-eme gịnị na-ekwogharị so the next thing o nwere ike ime bụ ịgbabaga na alụsị all this kind of people ka ọ ga-abụ onye this kind of people nọ n'ụwa ọ bụrụ na ọ dịbịa ịgba afọ onye ụwa adịghị n'akara aka ọgbagide afọ onye ụwa ahụ ike kwe bikos dị onye ahụ nọrọ ụwa ga na-ezogharị na ife onye ahụ ga na-afụ n'afa bụ arụsị ahụ arụsị ahụ all this kind of people ka ọ ya bụ onye na-agbalụ gị afa chi maọbụ afọ onye ụwa ọgbakọta ọsị gị na arụsị n'ọgụ ụwa ọgbakọta ọsighi because he is tired ọ dịgo tired ọ marozi what to do and ọ ya ekwe ka ifele mee ya ọ ya akpọrọla gị afọ ofe onye ọ ga-asị gị na ọya n'ọgụ ụwa ọ bụrụ ọ ọ ga-eme dị highest tin ọ ga-emelụ gị bụ ọ sị gị na-alụsị n'ọgụ ụwa that is why o ji wee dị very important ọ bụrụ na iso na the group agwalụ na-alụsị n'ọgụ ụwa nwanne m jee chọọ another pesin ga-agbagharịrị gị afa chi maọbụ afa onye ụwa ka ị marụ quite na mmụọ ahụ nọrọkwa ụwa gbabagalụ na jụọ ajụjụ ọfụma because the highest thing ga-eme mmadụ na ịhapụrụ mmụọ so gị na-eme acknowledge onye onye ọzọ a ga-enwe tug of war in the spiritual realm and nke nwabụ eh, the the embodiment of the spirit there will be peace in your own life ọ bụrụ na one way or the other na-agwago gị na arụsị n'ọgụ ụwa gba mbọ ka ị jụọ ese ọfụma ka ị marụ na onye nọrụgo ụwa ọ na arụsị ga na-agbalụ gị afachi arụsị ahụ a na-apụta arianọdide di ga-asị gị na arụsị n'ọgụ ụwa since aha gwakwanụ gị na arụsị n'ọgụ ụwa there is no improvement ị wee onwe gị n'afọ no improvement at all ị wee onwe gị n'afụfụ enwe ndị bụ na onye nọlụha ụwa anọbụrụ na ụdị fan dị na ndụ gị ị ga na-aga nya ndụ gị bụ eje ị ga na-eje ije nchịkọ ịma na nchịkọ some people call nsịkọ ịmana na nsịkọ bụ ọga iwu ọga azụ ọga iwu ọga aza dị ndọbido ọka na ebe nọ ị na-agba n'okirikiri. then ọ bụrụ na onye ụwa gị na iyi rie, ife bụ iyi bụ like apụl na alụsị o ma ọnyanwa tụrụ mmadụ na alụsị alụsị chigazi azụ gbuo ya that is eji asị unu ejizi n'ike atụ mmadụ na alụsị unu ejizi n'ike eme gịnị atụ mmadụ na alụsị ọ bụrụ na iyi gburu onye ụwa gị imebere ife dị n'iyi ahụ gburu elu you are just living your life gịnị ife nọkwa na-eme because na arụsị ahụ bụrụ ya bụ onye ụwa gị ka nọ ọ ka nọ active na ndụ gị nke nwa ka nọ ndị present in now not until na ibụpụ iyi ibụpụ onye bụ arụsị dị onye bụ arụsị mee ife ka esi eme eme mgbakwa na mgbakọ kwụọ alụ kpochie onugbuo ibu aja a lot of things to be done these are the things that can also prevent you from going to your higher level you may expect to get ife ọzọ sokwa eme ndị mmadụ na ha ha elu ebe ha kwesịrị ịrụ ugwu ịhapụ ụzọ nke gị trying to be someone else do not be someone else be yourself if you are trying to be someone else who will then be you please try to share try, try to like comment and share i am not happy that you guys are not sharing my post I am not happy at all. Try to like, share, and comment. Ask questions. Call in. If you don't want to call your name, no problem. Call in. Put your or say uh, your own contribution, say your own experience. We learn from there as well. try to like and share. I'm not happy you guys are not sharing my post. I don't like it. So back to what I was saying. Try to be you. Do not be someone else. Don't be someone else. gbaala ịnị gị chi gị debere gị ejezina eso ụzọ onye ọzọ chi edebere ya ọ bụrụ na onye ụwa gị wuru ohi wee nwụ na onye ụwa gị wuru ohi wee nwụ ibi ụwa nke a onwenubere mbọsị agbata gị n'afa na a ga-ewughasịrị gị ohi ahụ onye ụwa gị wuru wee nwụ nwanne m ịka na ebe ị nọ These are the things that will keep making you to be stagnant in life. A lot of things. And another thing, this issue of ndị mmadụ isi na ha alụchago ọrụ niile ha kwesịrị ịrụ na ndụ ha my dear nwanne m ada alụcha ọrụ alụcha ịbụ na anyị nwapụ ụmụ dibịa anyị na-achụ àjà everyday ada alụcha ọrụ alụcha arụsị ọrụ alụcha onye ọbụla bụ onye ọgba nje kwesịrị ịna na-achụ aja mgbe ọbụla eh, as as maybe before ending of this week I might come live here to teach you people how to do aja ezinụzọ. I might teach it. I am not promising yet. I might teach it. Aja ezinụzọ, aja ezinanọ, aja ndị ọgbanje. Ọgbanje abụrụkwa the deeper ọgbanje. This is just a simple aja aja ezinanọ ị nwere ike ịchụ maybe for favor or whatsoever. ya bụ ife na-adị mma i am not promising but i might teach it before this week runs out but how will i teach it when i'm not getting enough a lot of shares that will that will make me to continue teaching ya kwalite mmụọ m so what I was saying ịjụ mmanụ na ndị bụ na oso tinye aka na si emebi emebi o ndị bụ na sinsi nne ji mụfa famara ụzọ esi edebe nne ha n'ikwu nne ha maọbụ umere nne ha enwere ndị bụ na sinsi nne ji mụ ha n'elu ụwa ha amaghị ụzọ esi eje ikwu nne ha yet they are looking for favor. nwee so many people parents ịmụta nwa kaba ahụ na-akpọ na nwa gị ụlọ kaba ahụ ka nwa gị mara ebe isi no matter how hot that place do kaba ahụ ka ị na-akpọ na nwa gị ụlọ a lot of people are in pains today somebody need ịlụ ọrụ mmiri today mana ndị mmiri si ọnwụ na iwu bulili nọ na village e ka a ga-eje lụọ ọrụ mmiri this person is married with four kids but could you believe that this person na-atụbeghị ụkwụ na be nne ya since nne ji nwe ya ọ very bad the spiritual entities kwesịghị ị na-echekwa ụmụaka onye nke ọbụla chọrọ ụzọ ya kedụzi ka ụmụaka si n'ụdị ebe dị etu a ga-esi wee mee gịnị wee gaa n'ihu ife ụmụaka na-akwa alịrị na-atụ alịrị na-ebe anya mmiri na-eme gịnị na-agagharị nke a bụ alili alili enweghị olileanya because as it papa papa na mama ha they are not even planning to take them home even today or tomorrow. in fact as a matter of fact nna ya gwara ya na ọnwa ahụ apụta okwu ije village ọzọ he would disown her. critical condition and the girl is really suffering. Ijusi adịdị ọ bụrụ na nna ya ahụ nwụọ so ụmụaka ama mbunye because automatically ụmụaka amarodu ebe pasi not to talk of ka eruzie na village ka ajụba ese they don't know so the man nwụzi automatically a ya enyi ya na township ha nji akwụkwọ anyị ata ata n'ọdịnihu bikos it will come to a certain stage enwere ike ụmụ ụmụ okpuru ịtọ ọwaba ha n'aka nna nna ha na-ebunatara ya n'ụlọ na ọ nọ n'ezisi jee chọba ya kezi ka ụmụaka ga esi wee mee ifedo n'ife akpụkpọ anyị ata ata n'ọdịnihu <coughs> ịmụọ nwa kpọ naanị nwa gị ụlọ mgbe gboo not mgbe gboo aka m nke a nwa obere i don't know about your side ka unu si eme aka m nke a nwa obere ụmụnne nna m ndị nwanyị ọ na-abụ onye mmụọ nwa na be osi sị ka o ndị be nna ya nwa i don't know if your village does it asị ka eku na nwa di ana be nna ya ochie ka o jee wuo ụkwụ n'aja ana aka m nke a mgbe m na-etonite these days I don't, I don't think o nwekwuzi onye na-eji eme ya gbaa mbọ ka ịjụ ese malụ dị ezinụlọ isi nye pụta gbaa mbọ ka ịjụ ese malụ ka ndị bụ unu si eme ife dị iche iche nọọ ya ka ị ga-eji ogologo ndụ ya ka ị ga ilu ụmụ gị anyị ka na-ebekwa akwa na ndị kịta enwezikwa nke ha ma ndị ka na-abịa n'ihu amaghọ m ka ọ ya adị ha because as of now enwe different different ways of practicing ọdịnala sometimes ị na-ajụ ọwụzụkwa ọdịnala a na-ekwu okwu ya ka ọnwụ so ụmụaka agaghị amụta n'ọdịnihu I wonder the kind of confusion they are going to pass through. I wonder the kind of confusion these children are going to pass through in time to come. So if you have your question, you can ask your question. I will soon be going offline. Please don't forget to share, like, Please don't forget to share, like, and comment. I beg you, I ese on. Try to share. It will encourage me the more. If I'm teaching, if I'm talking, and you guys are not sharing, nobody's sharing, it's not encouraging at all. I don't like it. I don't like it. I don't like it biko unu try to share so that I will be encouraged to teach more mm, so I won't end up burning my data for just like that try to share let us try to share to accommodate others also like and share and comment it will help me it will encourage me to more to bring in more topics it will encourage me that is the only encouragement I'm begging for I'm asking unu chọọ ka m sụkwala unu speaking in tongues I will unu chọọ ka m sụọ speaking in tongues I will biko try to share o oh. ụmụ ọma ụmụ ọma ọmalịcha nwoke na ọmalịcha nwanyị try to share to encourage me biko share share share and share to encourage me amazi mmụọ ngụwazie ya Hmm? So, in absence of no other questions, I will be stopping here this morning. I'll be stopping here this morning to come back some other time. But remember, only your like and share will encourage me to bring in more topics. I beg of you. After Iloma, what should we do with the kola? Ijegasị ya n'ụzọ ọgachukwu dị good morning si ya n'ụzọ ụkwụ na-aga iwere ọjị ahụ kpechie ikpe a na-akpọ ya ikpe Ileọma si ya n'ụzọ ụkwụ na-aga like I said ebe ọbụla ụzọ na-aga na-ekwo ekwo ajọ ebe ahụ bụ awele dị egwu dibia ọbụla na-agwọ awele agwọta awele ọfụma bifo gwọọlụ gị awele part of ife oya eji gwọọlụ gị awele bụ ọsị gị jee n'afịa na-ekwo ekwo jee chịta aja ịyọtago ọ ga-asị gị jee n'afịa na-ekwo ekwo ka ime gịnị ka ije chịta aja ebe ahụ so ọ bụrụ na ikpecha ikpe ile ọma ahụ ịwa ọjị a ọ na yo spirit lidie gị ịwa ọjị fine you can wana the ọjị if your spirit leads gị gị nye ha dị ọjị ha were aka ha walụ were ya jee gịnị jee ya n'ezi ezi moto na-aga ụkwụ na-aga any other questions? I am open for questions now. So many people are scared to call in. So many people are scared to call with the number. Do not be scared. Oh, I will not call your name. I will not shout. Even if you don't want to call your name, it's okay. I understand. So in absence of any other question, I'll be stopping here today or probably this morning. And please don't forget, only your share and like and uh, will encourage me to come up with more diverse topic. I still remain your Adan uh, Dibo. See you guys some other time. Bye bye.